ụmụ iyo kedu ọra anyị kedu ncha bụ ụmụ ịmụzikwa anya ọ bụrụ na ịmụ anyị si m amụ m nwa ntị anụ m ka ụfọdụ ndị mmadụ na-atụ ndị pastọ pachi na man of god si ara na dc ebu ya oyi ka ezi a na-ekwu ya bụ okwu na-ekwu ya for mana ịbịakwa rizin oye mmadụ osiro pastọ n'aka maka na chi na-akpọ gị oku na-enye gị ọpọchuniti stedi mana mgbe ụfọdụ ike gwụ ebusagodu gị n'ebe ego nọ ebukwa ego dọba ebe ahụ ego nọ ị ga-akpọpụkwa onwe gị bịa o ndị ọpọchuniti kọlụ chalụ dia wes jenụwarị febrụwarị maachị mana eyutilize nwa dị ọpọchuniti o e nwere ekwesịrị inye gị aka mana iji ebe a ka na-eme ife ndị ọgbọ n'ebu big boy efe kụba 2005 2006 ọ gaghịrị ahapụgo ekwu okwu ọfụ kọnekshọn na-abịa stedi nke e nyere enye gba ejili ọfụma ewekwuru uje tinye na WhatsApp group ebe ifeọma na-emekwa ebe mmadụ nọkwa ka ị nọrụzie closer to dak pepụ ị na-enere anya na-eche ịdị kafa stel ijekwana na grupu a foto onwe gị onye gwara n'ọyọ ihe ma ife ọfụ gwara n'ọyọ ihe ife ọfụ bụ dat na enwere opportunities lined up ife ọbụla itinyere aka na ọ ga-aga na ọmụ imekwala ife eme ọ ga mpụta ji ọgụ e nwere ndị enyere ego fewere ego adebe na-eche ka o zuo ezuo rapịa na bank kama ọ ga-ewere ya tinye na sọntị nwekwara ike na-amụtala ya nwa obere nwa obere ọ na-eche ka ebutu ya na bilions bunye ọ kala ebu ya ihe ma ọ bụrụ na e stand up mewonotu ọ kala ebu ya ihe ma ọ bụrụ na etoro ọkpa egwu ọ bụrụ na esiri chọrọ ịnata wee pụta na maachị ka o jee bukuo flight ọ na-ebife oktoba imesi gị ife dị na tiketi go rapụ ife ahụ ọ mpụta ji ọgụ o nwere nwaanyị ya bụ na ị na-enye ya ọ dị ọ n'ime agbado onwe ya ụbọchị ị ga-eje na-asị hei onye ị na-atụ ụjọ sins ọ mpụta ji ọgụ so onye si gị na dị ihe egbu ya oyihe ma ife okwu ị negharị anya ị ga-afụkwa na onwelu ndị tekikwalịa by the teki the bull by the horns a na-agbakọ ọfụma na ha ife nna gwa ya bụ etu o si wee dị echi ịgba gị gbaa anya ịma onwere gị na anụrụ dị na disemba bikos nọọsụ ya ga-emelele white wedding ọ white wedding ji ya kịta ikekwe onye na-eme ka ife edebere ụdị ego a so si ka o nwee ndidi ọ bụzie na the money ka ọ bịa kụọ aka ọficha mebi ọ chọrọ ka ọ mechalụ sọnti na ekunkum n'oki ị na-achọ ka o wube ewube ka ụmụ ọgbọghọ niile ndị gị na fa mekọla achebi mgbe nwa bịa mekwu olugwu this that antifulia ngọzi na kesi gị bụ na ị ka emenwukwe all night power night ị ka ya eje ọta kọl akpọ ị ka ya pụtakwa anọda yie mmadụ erikanụ in q q queue akwụ na q time nke gị ulu ite kredibu bari ọsọ ị ga-eshift maka ịma ajụ ọchịcha jụọ ọgịga ị ga na-aga aga ọịcha n'ụzọ ebe ọ bụ na esi na ịcha ịcha n'ụzọ anyị ga-ahụ ya gị aka n'anya anọ ya ka anyị na-eme gị ife a eh, o nwere onye mee ga ntị gịwa ịgbakọ ọfụma aka anyị dị n'ife na-eme ife na-eme anyị isi anyị n'aka osi anyị n'aka o si anyị n'aka ife na-eme anyị isi anyị n'aka onye ata na chukwu ụta nwere ife na-ata chukwu ụta ịgbakọ ọfụma ọgụ nwa fọtọ na wafọ yi o ebighị afọ anyị ka a na-akpụ na anị kịta ka esi efi enwekwanụ ịchọ ka ilie ya ya ya na <laughs> ịgbazi na ritin ga-ehu uku ọkwa okugo ọkwa okugo ọ ka ọ na-adị na anọ ịpụtakwara na ịpụtago eweli ife ọjọọ mali eweli gị amali echi onwere onye ga-etinyela ya aka ife na-esigo n'iyi ka onye ọbụla akọ ọyị ọ ka ọ na-ịpụta ife niile na-ayọ chukwu ife niile na-ayọ chukwu gịnị ka ị na-ayọ ya ife nwa ebe gị wajigo aka gị distrọị everything mana udodị onye na-akụ ya kụsi ike nwelọ onye igbo eze ụmụ iyo nwa kụpụrụ <laughs> ịgbaka osi